ezi nne nwado inyi dododo dodokwasị inyinye ya mere eze ọgbọ wee meere ya bụ nne nwa ebere wee kuru mmiri wee laa igbo nwenu m ekele m unu nọ na kanal igbo tutorials aha m bụ nwada blessing ifunanya chukwuma Hello and welcome to my YouTube channel Evo Tutorials. My name is Blessing Ifmejhoma. So in today's edition of Evo Tutorials, I decided to start a new series where I talk about the Evo folk tales and some of our songs. Why? This is because even I am starting to forget these folk tale or moonlight songs that we used to sing when we were kids. So it just popped into my head and I'm like, okay, once in a while I'm going to make these videos if I remember the songs or if I research the songs or I ask people about these songs to remember the songs okay so in today's uh, folktale songs there is a story of two women okay married into the same mbulu mbulu is like household so they were married by the same man and it turned out to be that the first wife didn't like the second wife. So when their husband died, the second wife was pregnant. And when she gave birth to her child, there was no one to help her. Remember, in Igbo culture, we have omugo. But for some reason, she couldn't have that omugo. Nwunye di ya na ite nwunye di nke ọzọ wee jee kuru na nwa chọrọ ịṅụ mmiri nwunye di nke bụ onye nke izizi wee wee iwe wee sị na ekutelie mmiri mana o doro anya n'ụbọchị nke anwa na onweghị onye kwesịrị iji mmiri ọgba wee jekute mmiri maka na ụbọchị ahụ bụ ụbọchị mmụọ ji aga gịnị ka nwunye dị nke ọ ga-eme o wee jebe je n'ikute ya bụ mmiri ka ọ na-eje ikute ya bụ mmiri gịnị wee mee o wee fụọ onye mmụọ n'ụzọ onye mmụọ wee chọọ igbu ya o wee malite wee gụba egwu a ka ọ wee maa ma ọ ga-emetụta obi onye mmụọ ngwaọrụ gị bụ egwu ihe ị ga-asa m na asịsa bụ inyinye oke ị ga-asa m inyinye nkwụsị ịsa ahụ ịnyịnya ka anyị bido onye mmụọ ka m kọrọ gị sere warawara mgbe ọnwa na-eti inyi mmiri gburu amụma laa n'eluigwe inyinye ka nwanyị mụrụ nwa gosiri egwu eze ọgba wee sị egwu ọ gwuru wee metụ ya bụ eze ọgba n'obi eze ọgba wee gwuo wee sị nne nwa ndo inyi dododo dodokwasị ya mere eze wee meere ya bụ nne nwa ebere wee kuru mmiri wee laa this is the end of this folk tale. At the end of this folk tale, I think the story there is um, God, Chi, knows our heart, the intentions of our heart. Mgbe ụfọdụ ọ bụrụ na anyị chọrọ ịnụpụ isi ma ọ bụ ihe ọbụla kama na ọ bụ ihe dị anyị n'akụkụ mere anyị anyị wee mee omume ka isi wee mee ya bụkwa ihe ịtụnye uche wepụtara na ya bụ egwu emume ọ bụrụ na enwere ihe ịtụnye uche ọzọ ị nwere n'obi maọbụ ọ bụrụ na o nwere otu ọzọ esi wee kọọ ya bụ akụkọ na akụkụ nke gị maka na igbo riri nne na akụkụ dị iche iche nwere otu ha si akọ akụkọ nke fa biko bịa na comment section ka if there is any other version of this song or any other um, I don't know lesson you got from this folktale you can come to the comment section and comment and I'm always always open to learn new things ọ gwụsịna ka ọra m n'ọnụ and I hope that I get more folktale songs to document here so I also can remember, not just for you, but for me also and for everybody, for our folktale songs not to die. If you like this video, don't forget to give it a thumbs up, share this video, and of course, subscribe to my YouTube channel, Ibo Tutorials. Till next time, come here, Igbo Wenam.